naira ahụ ise anyị ga-atọtu ngiga ugbu a bụ oge ikoro oge anyị ji akpọ ụka oge anyị ji agba izu oge anyị ji ene maka ọdịmma ndị Igbo aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu na mgbede a bụ maazị Kanayo Odeluga Igbo mma mmadụ maazị Ejikeme Ọbasi anyị na-ele anya na ụkọchukwu Austin Ọkigbo ga-esonye anyị oge na-adịghị anya dịka ah, izuụka ọzọ mana na mgbede a anyị ga-eme anya anyị ga-aga n'ihu ime anya na etu anyị si ebi ndụ dịka ndị Igbo n'izu gara aga anyị kpọbatara arọ ọfụ eziokwu na izu gara aga bụ Satọde nke mbụ n'ọnwa Satọde nke Igbo n'arọ 2022 maka ụbọchị mbụ bụ hmm. Satọde anyị na ụlọ anọrọ n'ụbọchị mbụ mana anyị ji Satọde gara aga wee mepee arọ anyị ga-agakwa n'iru iso okwu anyị kwuru na arọ a na mbido arọ a ịsị ka anyị bie ndụ ka anyị bido bibe ndụ ịtụ anyị wee chọọ ka ndụ anyị dị n'arọ 2022 anyị gọrọ ọfọ ọ bụla arọ ọma nye anyị gọkwa mhm. ọfọ na anyị nwa onwe anyị eme ihe ọma nye onwe anyị na ndị agbata obi anyị na ịga n'iru etu aha tata anyị ga-eneba n'anya n'ọtụtụ ihe ndị na-eme dịka anyị ma na Anambra steeti na gọọmenti nke na ya gọọmenti m afa Obianọ na-akwadozi ịrafe ọchịchị ahụ n'aka onye nke bụ onye nọ n'ọnọdụ ịnọchi anya ya bụ Soludo n'ife anyị na-afụ na-egosi anyị na obidogo kpọkọbaba ndị ya na ya ga-agba izu iji wee hazie etinye bụ ọchịchị ga-esi ga mana na anyị na-enekwa anya na-afụ na ndị ọzọ ndị steeti ndị ọzọ dị n'ala Igbo na-akwadobekwa etu ọ ga-esikwu ma ọ bụrụ na ndọrọ ndọrọ ọchịchị na-abịa n'iru gaa a ga-arọpụta onye masịrị ndị ya na-achị achị onye ga-ejekwara ha ozi ihe ndị a ka anyị ga-elebanye anya ịkwụ na ịtụgharị obi ịma kedu ka a ga-esi wee gaa n'iru ihe gbasara ndọrọ ndọrọ na Anambra steeti mana gakwa n'iru na ndị na-akwadobe etu a ga-esi wee rọpụta aka wee tinyezie ya ma akpa ma kpakwazie maka ihe ndị ọzọ na-eme n'ụbọchị hmm. tupu m gaa n'iru aga m enyefe ya n'aka aka ejikeme ọbasi ka o bidoro anyị ugbu a ndị ngara na mma um, afọ a anyị agọọla ọfọ si ha ga-awa afọ ma ihe a ga-awa afọ ga-ebutere Igbo ezigbo ihe mm-hmm. um, dịka maazị eh, ụkọchukwu ji bido eh, na izu gara aga anyị nọ na-ekwu n'oruole mgbe onye ọbụla ihe ndị Igbo mashịrị ọdịmma ndị Igbo rụ mma n'obi ga-ebilite bịa tinye aka ka a rụọ ọrụ imeju ala Igbo gbapụta n'aka ndị ji ya n'ala mhm. anyị kwukwere site ihe awụghị ọrụ a na-eche ka onye nwe anyị si n'eluigwe bịa rụọ ọrụ anyị ọwa anyị nwa ga-eme ihe ga-ebupụta obodo mee ka obodo dị mma dịka anyị si na-atụle okwu ahụ anyị wee na-asị enwere ndị eh, ebe anyị nyoputere na ọtụtụ ndị wu ndị Abịa steeti ebidole gbakọwa na-atụkọ ego ka ha bido gbasawo ozi ozi ha na-agbasawo ịga gwa nwoke na nwaanyị ọbụla bụ onye Abịa toruole ole ịtụ vootu ya jishi ike ga-agbata vota rejistreshọn ọgbata gbata vota rejistreshọn ha ga-achọ ịga oji nkọwa ka a mhm. kọwara ndị mmadụ ihe o ji dị mkpa na ị gaghị agba nkịtị onye ọzọ abịa were oke ruru gị maka na onye na-atụghị vootu onye na-eleru ha anya hụ na vootu ọ tụrụ bara ya uru oke gị ka ị were nye onye ọzọ mgbe onye ahụ riwere ihe gị na ịnwekwe ha ọnụ okwu ya wụ mgbe ha jitere anyị ojii anyị atụle ya ọ machiri anyị n'ihi na ihe awọ otu n'ime ihe anyị nọ na-ekwu ndị Igbo kwesịrị ị na-eme mhm. ka a na-ekwu ihe a onye e, na-ejisa ojii a kọwara na-asị ile na e, ndọrọ ndọrọ ọchịchị gara aga atụrụ azọrọ ndị tụrụ vootu na-abịa erughu otu na-eke ha ụzọ iri oruhu otu mhm. oke ndị gara tụ vootu ahụ mhm. ya ọ bụrụ na mmadụ iri bụ ndị nwere ike ịtụ vootu n'Abia steeti hmm. mmadụ asatọ agbaghọ kaadị atụghị vootu hmm. ya wụrụ otu oke na iri mere ndị na-achị Abia steeti ji bata hmm. ya wee wee na-ekwu ọ na-awụ ihe mee anyị asị ee vootu ma ọ bakwara n'uru emezuo ya vootu ma ọ bakwara n'uru enwee ihe eji ya emete ndị politishan ma mgbe ị nọ na-akọsọ ihe ọjọọ ihe ọjọọ ihe ọjọọ ndị na-agba mbọ izuru oke gị a na-agba mbọ na-ezuru oke gị mhm. ọrịa ka ha ji wepụta onwe ha sị n'afọ a na ha ga-agba mbọ meghee ndị abịa anya ka onye ọ bụla ghọta na vootu ya enwe ihe kee ụnụ chọọ mgbanwe na steeti ọ na vootu gị ahụ ị ga-eji chọta ịkpọta mgbanwe mhm. ịgbara kaadị ịtụọ vootu ị soro e, ụmụ ụmụ ibe gị hụ na vootu ị tụrụ na-agụrụ ya agụọ ya ịkpọ rizọtụ ma onye ị chọrọ ọrụkwanụ na ịtụọ onye ọzọ merie gị lakpuo mara na e, ndị ka hụ onye nke ahụ n'anya karịrị gị maka na ọya wụ demokrasi anya na-asị ihe a dị mma maka ihe Igbo niile kwesịrị ịnwa. Mm. ihe rukwe be na-eche iledala anya ndọrọ ndọrọ ọchịchị nke e mere na Anambra steeti n'oge na-adịghị oke anya ọtụtụ n'ime anyị hụrụ ma ndị na-aba ma ndị na-eti mkpu enwere ndị rụchara e, e, ọrụ n'abalị were e, nkata kechie ya nọ ngịga mezie ihe gara ha ha na-eti ụfọdụ a na-asị ego niile ele ihe eji eme mm-hmm. ya wụrụ ndị bịara izu ochi mm-hmm. mana uche m dịka m ghọta onye meriri wụkwa na onye ọ Eh, eh, ọtụtụ ndị mmadụ na Anambra chọrọ ka o merie hmm. mana gadala le anya mmadụ ole tụrụ vootu na hmm. Anambra steeti ome hmm. anya na mmadụ agaziele dịka ha si mee n'Imo steeti buru nkata bupụta vootu na-amaghị ebe esi tụ ya maka na ndị karatụ vootu echighị ihe ya bụ na eche m ihe a ebidoro na-abịa bụ ihe dị mma ihe kwesịrị ka eṅomie ya ọ ga-amasị m ma ọ bụrụ na ihe a ga-ezu Eh, steeti niile ndị Igbo nọ oke ka m hapụgodi ya ebe a hmm. ịma na Igbo kwuru okwu si na onye chụrụ eh, onwe ya n'ụgbọ si na ụgbọ arapụghị hmm? hmm. ife gbasalụ demokrasi ndị Igbo kwesịrị ịghọta ọ bụrụ ife anyị mụtara amụta ọ ife anyị bụ ọ ka anyị si achịba anyị a na-asị na-ekweta ewee larụ n'ute nwere mgbe igbo na-anọkọta rapụ ọrụ obodo ọ bụla ofu onye na-ebu abịaghara asị na ike nọndị a ka ọ dịla na onye a ka ọ dịla ọlụ dịlụ mmadụ ncha na bunu bunu ibu anyị gịnị danda na-agba anyụkọ mamịrị ọnụ ome gịnị ọgba ụfụfụ etu a ka anyị si achị onwe anyị gboo apụta n'okwu dị n'obodo agbakọ obodo agbakọ hazie ukwu tụọ alụ gbaa izu wee rọpụta onye ga-ejelefe ozi ọ bụrụ onye ga-achị ha na onye ga-ejelefe ozi ezie ya ozi olue omegịnị ọlụọ ife ezilie ọ bụrụ na ọ lụrụ ife ezilie obodo gịnị, akpọchighata ya azụ si ya nwoke ọ bụ ụmụnna anyị ndị ọnjọ si ya nwoke soro ka n'ụsọ mana kamgbe bekee ji wee bịa ka ji wee napụ anyị ikike afọ wee na-emezi n'ụdị n'ọfa ga-ewepụta onye ga-achịna mana emegidezie ndị be anyị wee tụrapụzi ife niile e na-ekwuzi okwu ife gbasara ịhazi obodo maka ọ ịhazi obodo politiks ụfọdụ asị mba na ya abụrọkwọ abụrọkwa m ndị politishan na ị na-esokwa ndị politishan ndụ mmadụ dị bụ politiks iteta ụla ife ji bụ politiks ọ politiks bụ the akt na ọ bụkwa ndị slo igbo na dị act of of governing and uh, of, of a people and also making sure the resources ya bụ ife niile obodo ji wee kwụrụ na eji e, e, e eme ka ọ dịlụ ọha mma maka na ọha ka ya bụ na ife na-ekwu maazị ọbasi ọ dị ka efifie bịa bụrụkwa ife kwesịrị ịbụ igbo niile na ntị na ọ bụ anyị ga-eme e, ga-ekwu etu obodo anyị ga-esi dị ọ demokrasi bụ maka ya maka ife eji sisi tụba vootu bụ na ọ mgbe afọ ka ị ike ịgwa nwa amadi nwoke maọbụ nwaanyị nne eh, jide ka iji nna jide ka iji maọbụ mma eh, eh, na ya chọrọzi na nke e, ezilighị ezi na imerụ gịnị na ịlụrụ ya ọfụma megịnị gịnị tọrụ ụsọ ya bụ na ọ dị mkpa na ndị Igbo ghọtali ya ọfụma maka ndị ọya bụ ife na-alụ afọ ọ bụrụ na onye na-ege anyị ntị na-ege ntị ka anyị si eti mkpu ya ndị na-asị ya tisipụta ti na votu eji bụrụ n'ọnụ na Naijiria si Naijiria sịra raanụ faụ ndị anyị na-ekwu maka bụ ndị ga-eme gịnị ndị ga-ejele Igbo ozi na Igbo na ndị ga-ejele ogo Igbo ozi na mba ọbụna anyị nọ na ya ma ọ bụ Naijiria ma ọ bụ mba obodo oyibo ma mgbe nwaanyị nwetara ebe anyị na-achọ mgbe anyị nọlụ onwe anyị ma ọ bụ mgbe anyị na ndị ọzọ nọ anyị ka ga na-achọ ndị mmadụ ga na-eme gịnị ga na-ejela anyị ozi ma onye jere ozi nke lokal kansụl onye jele ozi nke taụn union jee ozi ụmụnna nke jele ozi nke maọbụ obodo maọbụ klọb maọbụ n'afịa anyị afụgofu na ife niile a niile dịsị mkpa maka ndị afịa maọbụ ndị keke maọbụ ndị na ọchọ pasenja maọbụ ndị nọ na moto paaki maọbụ ndị nkụzi maọbụ ndị dibịa oyibo maọbụ ndị ndị ọkachamalụ na mahadum niile maọbụ ụmụ akwụkwọ sekọndịrị ọbụ maọbụ ndị mahadum ife niile a nchịkị ya na mgbakọ ya ikpokọ mmadụ ọje gbasalụ politiks a na-etufa ga-esi jee ozi ga-egosi ma ọ dị mma ga-adị n'obodo ọ ife dị njọ na-abịa na mgbe a na-eme ntụliaka ụfọdụ anọlụ n'ụlọ ụfọdụ n'ime fa ama ejedinala akwụkwọ ụfọdụ jidegodife anya ejetụ fatụgodo atụ felepụ anya anya ama ka esi wee wee gụ ya bụ igbo biko ka anyị teta n'ụla ee mụ ife a ka a na-akpọ civic engagement ya bụ na onye afụ dị ndụ tolu ị na-akwụ tax asị weta tax ịmanya ọnụ ya elu ya n'okwu etu e esi gbalị ya ego ya bụ na ọ nwere ife dịka mmadụ isi ee na esoro na politiks ee ị nwere ike bụrụ ife iji eli nri e, mana ọ ngịnwa so ekwu ndị ga eje nọchi anya anya gị n'ebe ọbụla akpọkọ ndị ọbụla na-achị achị kọọrọ m n'ọfụ okwughị amaka enji asị na ọmaka na ọ masịrị m etu isi wee kọwaa anya bụ ihe na ịsoro nọ ịrọpụta ndị ga-achị anyị esi nọ ịrọpụta ndị ndị ga-ejere anyị ozi maka onye awụ ife nchelu wụ isi isiokwu na o nwere ka ndị be anyị si eme tupu anyị afụ ndị ndị ndị ọbịa bịakwutere anyị ndị isi ọcha tizie na ya wee banyezie nke ndị ọchịchị nchigbu maka na ndị ọchịchị nchigbu mgbe ha bịara were ọchịchị ha ji biri na be ha etu o si wụrụ na king ma ọ kwin kwuo esoruzie nọọ ife niile wụ Elizabeth na ndị be egbe ha nwa ndị na-agbara ha odibo na onye ọ sịrị ya kwụrụ ọgwụ ọkwụrụ ọ etu ahụ ka esi bido ha nwa gwa anyị na o nwere ife anyị nwere na nke anyị nwere nya ife niile anyị nwere ụlụrụ alụ dị na asịsị anyị ya na-anyị akụzizie na-anyị eji chọkụ na slate na bọọdụ wee kọwara anyị ya nọọ ego akwụkwọ na ụdị nke ha tụọ n'asụsụ nke ha wee chighatazie akpọọ ya demokrasi a na akpụ ya demokrasi na ya amaghị ife ọwụ ndị na-atapinyanwụ demokrasi na-akpụ ya ọchịchị onye kwuo uche ya <laughs> anyị ma na onye ala na uche ewu o tee na anyị bido kwube etu ahụ anyị ma na onye kwe ya ekwe na etu Igbo si biri na ọ bụrụ na ọ masịrọ gị ife ọra maka na a na-akpụ ya ọra ọ bụrụ na ọra ka bụrụkwa na ọra kwue ọ masịrọ gị ịchọ ime ka uche gị ra ịrapụ ebe ị nọ jebe ebe ebe ọzọ ebe ndị ebe ife a na-ekwu masịrị gị maka na ịma achụpụ ọra chichizie onwe gị ma ọ sị na ife ọra kwuru abara na nke gị mana etu anyị si wee buru nya bụ ọchịchị onye kwuo uche ya na-emegwalụ nke ndị gosila anyị lugad na ndị na-anọchite anya Queen nọ n'afọ Queen si etu ha si eme a na-akpọzi rula apụta sịrị na onye nọchiri anya na-anọchite anya unu n'obodo traditional rula ebe enwere obi ya e, ị na-ajụ onwe gị na rula nke eji aka akara ka ọ gịnị ọzọ maka na ịma na o nwere ihe onye a na-emelụ gị <laughs> anyị enwere rula igbe enwe eze ihe anyị nwere owu ndị na-anọchite anya anyị ndị maka na ife mekwa ọnụ ife eji wee nwee direct rule asụsụ ndị ọcha na be anyị wụrọ na mgbe ahụ abịa elu n'ugwu awụsa eje onye kwesịrị iwe onye na-anọchite anya ha mgbe ife ọ ya eme ma ife achọrọ ya nwa agwazie ndị ọzọ <laughs> eme ya ma ọ bụ ọba ma ọ bụ ife ọbụla mana ịbịakwazie n'ala Igbo jekwuru onye obi ma ọ igwe ma ọ bụ eze ya na-ekwu ife anyị chọrọ ọsọ na ya ya agwanụ ndị nwe obodo na ya akpa ya akpa nya ịbịakwa echi ọsọ ka akpachaa na ebe ya ọsọ na-ekwu ife ndị akwuru gụnwa na-asịzi oo n'ichekwa igwe maka na ndị ọzọ nwere kọmanda etu ife si aga agwa onye agwa ndị ọzọ ọ bụrụ etu anyị nwa si nọrọ anyị ọchịchị onye kwuo uchie ya ife mhm. a na-asa iwu demokrasi kwuo ọwụ ndị na-eme ife ife um, soshal midia ọ rịpakejin mm-hmm. inyekwa ya ife anyị nwere ọ dịka ife si esi bịa mm-hmm. anyị ghọta ya etu a anyị amalụ n'obi anyị na uche anyị ka anyị ji arọpụta onye ga-anọchi anya anyị ọ wụrụ onye ga-achị anyị ọ wụrụ eze ya bụ okwu ọsị na onye kwụrụ ọtọ akụatụghị nọọsọsọ ya ga-akwụ ọtọ n'ụwa oge eruo na anyị ga-ebido malụ na ndị a na-asị na ha ya atụ na onwe uru e, itinye aka n'akwụkwọ ha ba onye chụpụrụ onwe ya n'ụgbọ ka isi kwu dị na o rutere ya mana ndị be anyị na-asịkpọ ife ị ga-eme ewu ịtụpụrụ nkịta ọkpụkpụ na ilo ịrapụrụ ya ọgụnya na ndị mmụọ ọ bụrụ mhm. na ichere chere na e, ife ikwuru ya eme ma ọ bụ na ọtụghụ ife ịtụrụ ya aga etu isi ikwu ma ọ na-emecha eme ka uche ha megodu nke aha mhm. maka ọ emee nke aha ị ka nke ọzọ mana ịchụpụ onwe gị n'oge ọbaghị ụlọ ife ị na-ekwu maka amụma iburu ebu ka ị na-eme ka o ruo na mmezu ife dị mma bụ dịka maazị Obasisi kwuo alụ atụtalụ ka ndị be anyị chegharịa chekwa uche ọfụma ka anyị ga-esi wee mee ife a ka ọ dịkwa ka anyị si eme ya na ọ ga-abụ onye nụ ọgwa nwanne ya akpa akpa etu esi ada akpa na ụmụnna wee kpaa na ebido e na na ime nne apụta na ụmụnna esi na ụmụnna pụta n'ogbe esi n'ogbe bata n'obodo emezie n'igbo igbo aghọlụ maka na ọ bụrụ na akpa ya ife akpa aghọta alarụ n'ute ọ bụrụ na ndị ogbe si na ọkwụ onye si na ụmụnna onye aiche bụ ife a na-eme ọ ga agwa ezie nyawa ozi ojee ọfụma arọpụta ya ụnụ pụta na-ekwu ụnụ agwa ndị ọzọ onye ga ntị n'anya n'ife unu kwuru ọ dị ya ka eziokwu o soro ụnụ, ọgwụkwa onwe onye onwe onye nye nwachi na ọnya ga-akaji ozi ọ gwụ ka ọ ya esi mee ọ bụrụ na iwu na ife ikwuru ya eme maka na etu a ka izu dị agbachazi izu eziokwu na-enwe ike abaa n'izu enwere ife mbụ n'obi mana mgbe a anya anyanwụ okwu ọnụ o nwere ike ọ bụrụ ife mbụ n'obi mere mana agba na izu ekwe ekwe ha na n'izu ife dị n'izu ka a ya eme isorukwazie fụ ka o si meme ijide ọfọ na ọ bụrụ maka na ị na-azọ ka ọ bụrụ ife ikwuru melụ ijide ọfọ iji wee kwado ife ọhụụ ka omee. ọ bụzie na o meghe ụzọ dịgasị etu ihe esi wee sị nwoke ife ziri ka ị na-eme chigata azụ ma ọ bụ bịa ka anyị gbaa izu ọzọ ka anyị doo gị anya ka okwu anyị ghọta na ịghọtalụ ife anyị ziri gị ọ bụ na a na-eme etu ahụ onye izijere ya mana ọngụazie maka na onye ziri ezi ada ka onye ozi ọ mhm. bụzikwe na oche na ọra aka ọra esie rie maka na otu onye siela ọra ọra ya ericha mana ọra siela otu onye ọya aka mma na ara ka anyị bido wụkwa ya eziokwu bido kpọghachiweta mmụọ anyị ghọta ife a na-ekwu ọ wụrụ ife agbara ọfụ ọwụrụ gọọmenti ha ọwụrụ gọọmenti ha ọ mhm. gọọmenti anyị ọ ndị na-ejere anyị ozi ọ ndị anyị ziri ọwụrụ mhm. ndị ga-aweghachigata ha sị anyị na ife anyị chọka unu mee ọ ndị anyị asị na ozi anyị chọka unu jere anyị na ife anyị chọka unu meere anyị ama m na nke ekwutela okwu taks anyị asị na ọsọ ndị ọrụ oyibo na-akwụ taks mana mma agwaghị na ị na-akwụ nke karịrị taks mgbe onye uwe ojii ga-akwụsị gị narị gị ego ọ mhm. mgbe ife a na mgbe a na-ele ife a na-ele n'afịa tile ego maka na onye bubatara ya ka achọkwa iweghachite ego niile ndị kọstọm narịa ndị kwuchiri ụzọ narịa ile o mebiri iwe ife ọ taksị ka ị na-akwụ n'ụzọ ọzọ o nwere ike nwere onye kwụrụ na-asị gị ngwa ị nwetara ego na-ede etu ma ọ gwara ego na ịnweta ka ịkwụọ tax. mana ebe ọ na isi tụọ ife karịrị ife ị kwesịrị ime maka na ife agara ka o si ya maọbụ na ife ọra na-eme garala ọnụ maọbụ mhm. ha nche awụta ndị a mana ọ bụrụ na ị na apụ taksị ahụ ife na-emebi na-aga n'ihu kedu mgbe ọ bara ọnya mm-hmm. mere ị ga-achọ kama taksị ahụ ya dị na-achọ ụzọ a ga-esi wee mee ka ọ benata ma ọ bụ ọ bụrụgoro na taksị dị ka ọ lụpụta ife ebe m bi ana m akwụ taksị mana ma gwa gị obi na-atọ m ụtọ maka na o nwebụrụ ụbọchị m pụrụ mpụọ n'ilo anyị na-enwe anyị nọ oge a na-akpọ winta kịta oge otu oyi snow na-eju ebe niile emechaa ndị na-eficha snow snow dịalụ na mgbede a mana ka si ebe m nọ tupu si ebe m nọpụta ilo niile eghelu na ekpocha ya maka nya ife na-amị amị na ọwụ na arapịa ekpocha na ya dewe ka ụzọ ga-esi mpụta na-aga ọ na-adịla nwee staịl na-edebegasị n'ụzọ eji ego mpụta na taks wee bi na-agwa m nwoke gbatukwe maka na ebe a na-amị amị nwee ụzọ ọ ga-abụ echi mpụta mfụ na ebe ebe a na-akpụcha ụzọ ka apụcha sno n'onwe n'ebe ilobido kuwa isibe o nwere ike nwanne echi n'obodo ebe bịa sị na-enwere sọsọ izu ụzọ na enwere ụdị ka ife anyị na-akpa ya na-enwe okpomọkụ na udu mmiri ebe anyị nọ mana n'obodo mbi a na-asị na ọ bụrụ okpomọkụ na udu mmiri ka enwere ndị ọzọ na-enwe ụzọ ịnọ asị na anyị nwere ụzọ na-abụ enwere winta nwee oge eji edozi ilo ọ gwụcha ụzọ na-abụ anyị ma anyị nwere ebe enwere winta and construction sizin ife ejiụla hmm. na ekwu ewu na ọ na-abụ winta gacha hapana ọ dịka ndị ọzọ oge ọbụla ịpụta adọchisi ife ife n'ilo na-edozie mana ife edozidozie ewu ka ọ dịlarị o nweghị ụbọchị mgbalụ ụgba ahụ nke ọ na-awụ ụdị na-ada afụma na nje na ọ na-awapụta asịsị litu ụka akwa ya aka maka na ma ogi litu ụka eji nwe ya wee gafee ebe a mmiri dị na amarọ ka mm. ọra epụtazi inenye moto asala asa pọtọpọtọ ejuo ebe niile <laughs> ụlọ niile ụzọ ọsọ taksi a ka ọ arụ ya anwụ mmadụ maka na etu ma ọ e, ụdị ife ị na-ekuru n'imi ma bụ mm-hmm. nri ya na-eri enwere mm-hmm. ndị ọrụ ha bụ ịfụ na nri ya na-ebubata n'afịa dị n'ụzọ dị mma nọ ife mm-hmm. mmadụ nwere ike iti n'ọnụ rie ene ya de chọọ na ife ife dị na ya awụrụ ife ya egbu egbu ma ife ọ ya awawugo dị na taa ife dị ka arọ one na one onyebe nsogbu ọkwa ha nchawụta taksa maka na ọ e na arụ etiwe na nebe egbuo achọwa onye bụ ebenebe ọ bụrụ na ọ bụrụ ebenebe achọwa onye kụrụ ọgwụ ma onye ife onye ọ na-aya wuru ife niile na etu ma ife olile eri ma ife ọṅụrụ aṅụ ma etu esi iri ya ụfọdụ ndị na-eme ya amaghọ maka na o onye gwara ha ma nọọ ife ndị a ka anyị ga-ebido hazibe mbido ewu isi nekwe ụdị onye ga-ejela anyị jee ya ọfụma nekwe ka anyị ga-esi wee rọpụta ya anyị ama ekwe ka ndị amaketi maka o ebe mgba na ọgụ adịrọ ọ dị n'ebe anyị nọ o nwere ndị na-asị na eji ibi aka na ha amalụ na onye nke ọwụ na ha ya emekwa ka o si eme ka ha wee kwabara onye ahụ na ife ọsọkwụrụ na-eme mana ewerukwa iwu obodo na etu esi etinye ntụziaka na etu esi enyocha ife ha hazikwa ya ka ọ ya maka na iyi igwe bụ ike hmm. ọkwanụ ịma ine e, anaghị ekwule ịbịa si ka ị weruo ya ụlọ Anambra azọla ndọrọ ndọrọ ọchịchị wepụta Soludo na Soludo gachi ee echi ụnyaahụ ka anyị hụrụ ebe o depụtara akwụkwọ ndị niile ọ sị ga-abịa nyere aka ka abịa mejie mara ka e ga eshi chi ọchịchị obodo ụfọdụ ndị a na-asị na he ndị a kpọrọ erika ha ga-abakwa e, e, hotel ebe ha ga-anọ obe ahụ ga-abakwa hmm. igwe mmadụ niile abịa elee ụdị izu a ga-agba gbapụta ihe ụfọdụ ndị ọzọ a na-asị he ebidobe ebido na-ebidola nyochawa tụchawa hmm. uche mụnwa na-ewu ọ dị mma ka ebido n'ụtụtụ chụwa ewu ojii mm-hmm. enweghị onye ọbụla kpọrọ onwe ya onye Igbo gasị gị na obi dị ya njọ na Soludo na-aba n'ọchịchị enweghị ihe ọjọọ anyị buru Soludo n'obi ekpere anyị bụ Chineke gbaa ya ume nye ya amamihe ka ọ chịa anambara chịta ya ọfụma Hmm. kama kama oge ọ na-awụ onye rigoro ya wụrụ sọ ndị oti mkpu gbara ya okirikiri oge ahụ agaala hmm. ka ebido n'ụtụtụ gwakwa onye na-aga oji ọkwa oji ka ị hmm. na-agara anyị ịzọ ụkwụ anyị nwe ị na-agara oji ọ anyị nwa ga-ajụ gị na ebe ịzọrọ ụkwụ ike ọ wụghị ihe ọjọọ ọ wụghị ihe ọjọọ onye ọbụla nọkwanụ n'ọchịchị ndị ọ na-achị jụrụ ajụjụ iwe ewewe nyoo na onye ahụ mara ma obi ọ dịkwa ọcha mm-hmm. nke aha wụrụ Anambra ihe a abịa na-eme ọ machiri m ọ m nke ukwuu n'ihi na ịgụwa steeti ndị Igbo dara mba ị gaghị agụ otu gụọ abụọ ka ịghara agụnyela abịa mana abịa to na steeti na-amị mmanụ mm-hmm. abịa wee ebe aba nọ mm. ihe aba na-ewepụta ma bawụrụ aba nwere ike iru ọkara ihe legos na-ewepụta hmm. mana ọ ka esi dagbuo dagbuo aba dagbunyụọ ya anya ya dịzie ka ọwụwa obodo hmm. ọ machiri m nke ukwuu na ndị abịa ebidola e, e taa mawa ọkwa onye ọbụla na-apụtakwa ịdọ ndọrọ ndọrọ ọchịchị n'oge na-abịa abịa ya marakwa na anyị ga-adị njikere hmm. inyocha ewurụkwanụ nke na-ekwesịghị anyị ga-agba mbọ hụ na ụkwụ gị agaghị akpa gọọmenti haus n'ihi na gịnị nke agwụla anyị hmm. gị shizie na-abịa gafeta imo imo wuziri uwe ọzọ egburugo elu egburugo ala akpasịla nọndị ndị IPOB si nọ ndị unknown si na unknown men ịkpọjuru ihe niile ugbu a ọ na ha edola anyị anya n'ọkwa ndị ndọrọ ndọrọ ọchịchị aka ụfọdụ n'ime ha nọ n'ihe na-eme n'ime hmm. ole ndị iwu ndị a si na ọbara ụmụazị ndị Imo a na-akwafu machiri ha o rube mgbe Imo ga-ebili ga-ebilite ihe anyị na-eme n'abịa a ga-eme n'Imo ka ụnụ ha wu ndị oshi ndị ama ndị na-eme mpụ n'Imo ụnụ ga-ala isi ebe ahụ gafee Enugu steeti Enugu steeti ihe onye na-achị ụnụ ọ machiri ụnụ ihe na-eme ọdịmma. Hmm. otu esi achị ọkwụ ọtọ ya bụ ihe m na-ekwu n'ihe awụ na abịa bidoro ihe ọ ga-amasị m ka steeti niile ndị Igbo nwere tochie ya anya mhm. ka anyị bido kere nyewe nsogbu wụ ihe jiri eji ga na-agwa ndị a na-achị oge ọnụ emele gịnị omele ngabiga mhm. ugbu a anyị chọziri ndị ga-agara e nwere ukwe a na-ekwe oge a na-alụ agha ma ọtụtụ ndị a na-amụbe mgbe akwa ka mkpa e, ukwe ekwere oge alụ agha bụ ihe m na-ekwu ya ugbu a wụ na kedu ala ntị a na-asị ọ bụ onye ka m ga-eziga Ịbadọ Ojukwu ziga m ziga m ịga ebe ahụ ị ga-eme gịnị ka m gbapụta Igbo n'aka ndị iro anyị mhm. ya ziga m ka m gara Igbo oji mhm. ọ ukwe ekwere ekwe mhm. mana ọ obi Igbo echie gị oji gị gara igbo oji mhm. oge ole mgbe e ga-eweghachite ihe ahụ azụ mhm. ka a chọwa ndị ga-agara igbo oji mhm. nwezi onye chọrọ iri so n'afọ e, ya ya gawa e, Naijiria siri ihe ịgbanahụ Legos gị gbago Abuja ga ebe ahụ gaa soro e, mewe iwere nke iri eme ego dịka onye agbata obi enwere gọvanọ agbata obi anyị kwuru ya ka m hapụgodi ya ebe ahụ ibe ikwu dịka ifie maka na ọtụtụ mgbe ndị be anyị na-afụ ya n'ụdị na ike na ife a gbasịrọ m na ọ gbasarọ m pamebenụ ịghọtago ehe mana ọ gbasịla ọ gbasara anyị ọ ndị Igbo bụkwa ndị na-egbu ndị Igbo mhm. ọ ndị Igbo ka ndị bekee mgbe fabia kpọkọtalụ nyefe egbe nsị egbe nyefe egbe ndụm ma wee nyụwa Igbo ịkpakwu e wee si na ọhaka wee baa na a na-enwe obodo enwe nya nke a nke ndị Fulani chizizili ịbatazie n'obodo onye afọ edupụtalụ ka ọ bụrụ onye ndu maọbụ onye akpọpụtalụ ka ọ bụrụ onye na-eji ozi o welụzi ụkwụ na-azọzi ndị megide ife ha nụta ekwu ọbụkwụ sọ ndị ndị azụpụ na Abuja maọbụ ndị nọ n'Ọka ma ọ na ma ọ na ma ọ na Ụmụahịa ma ndị nọ Abakaliki na gọvanọ haus maọbụ ndị haus of asembli maọbụ ndị ji Abuja nashọnal Assembly ife m na-agwa bụ ndị ụkọchukwu ndị kpọrọ onwe ha man God chizila eze onye agwa na m a na-ayazifa ọ dịka onye ha gbochirala iyi pama ya ụra o wetakwa ego onwezi onye olu na-elu n'okwu ịgbazie igwe obodo a n'ezie ka na-eze mmụọ ọ bịa bụ mbosi ọ na-eme osisi olili asị mba na ọ nwere ego na ka ejelie na nke igwe ya owele a n'obodo lee a na-enene n'ezie asị onye kwukwana ọzọ ọjọọ Abụja ọkpọrọ ndị uwe ojii bịa gakọrọ ụmụ okorobịa je kpọchie ya bụ ife ga-akwụsị ka e ka ọ ga-esi kwụsị ịgwa m ebe ike bekedi ọhapụta igwebekedi mana ọka mgbe onye ọbụla ji kpukpue n'ụlọ gbadu ajọ ife wee na-eme a sị na agwa nsị nkịtị ọ na-esi kịta ka ọ dịla igbo ikpocha ana igbo ndị ikenye ụfọdụ nọzinasị na ụmụ na ụmụaka anọ azịfụ akarịa afa aghụghọ onwero ka nna ga-anọkọtasị na nwa ya karịa ya mana ọtụtụ n'ime egbe aghụghọ ntụ anyị tụlụ onwe anyị maka na anyị nwesịkwa na ife na-esi anyị so wee tenye wa ofe enwe ji lakwụcha eze si wepụzie na ọnọdụ anyị nọ n'ime Naijiria nwee ka ọ dị mana ọbụrụdụ nke ahụ bụ nsogbu Igbo nsogbu anyị bụ na anyị ka ọ dị igbu izu etu anyị ga-esi wee chikwaba anyị ọ dịrọkwa njọ na onye pụta ọbụrụkwa politikal pati ka anyị na unu so politikal pati ọ dịkwa ka ndị ọcha na-ewepụtala anyị wara nchi mhm. nọ apịa aka apịta mmadụ ma ọ nọ na PPP papapa wawawa nke ọ ọ nọ na ya emegide apịla aka si ya nwoke na ọghị ejela anyị ozi na ọghị alụ ife dị na ya ọ mgbe a ka a ga-eji mma na Igbo ekele gị ike ụwa abịakwa wee na-amụrụ n'ala Igbo ife etu anyị si ekpokọ onwe anyị anyị si ejikọ onwe anyị ọ bụrụ ọ mgbe unu gee ntị ife ndị pati na-ekwu onye ọbụla eme na ike na ya bụ onye no nke a bụrụ a sị na ife a na-achọ n'azụ na a na-achọ n'ite bụ n'ọkụ bụ azụ Ibe a chọrọ bụ ọdịmma ọganiru onwere ịma onye ga-ewepụtala anyị ji n'ọkụ ka anyị na-achọ onye ga-ahazi obodo ka anyị na-achọ onye ga-alụ ọrụ onye ọ ga-abụ isi ya nwoke nekwa sisi ojidie ụbọchị ajụkwa esi wepụta ọ bụrụ onye ga-ewelu nke anyị dị n'akpa jide nke bụkọlụ nke onye ọbụla tii na akpa ndị ama ama ndị ama ama ụmụ ofu ife ee mmasị Soludo mefu nna asị Igbo geenụ ntị nee ya anya ọfụma ịma mgbe mbụ a na-asị hei na elekshọn ndị Anambra mana ndị niile o tinye na ndị ndị ga esoli ya wee rọp wee hazie etu o ga-esi batachi ụfọdụ n'imefe abụrụ ndị Anambra nwoke na ya nwaanyị na ya ọtụtụ ụfọdụ n'imefe bụ ndị Igbo ndị ọzọ na mba Igbo ọzọ ndị na okirikiri Igbo niile maka na anyị bụ ofu na onye nọ na ọkakwa kwa ụkwala na uzele nwee ike ile ize onye nọ n'Enugwu maka na anyị nche nọ n'ofu ụgbọ ya bụ ife dị mma kama na ife anyị na-ayọfa bụ amaka ọjọ fagosikwa na anyị ife Igbo jibụrụ Igbo maka na ifele emebe maka na a sị na agadi nwaanyị da nda ada na-abụ agụ ife dị n'okpi ya ọnụ ụwa agụgo ife dị n'okpe anyị ọkwụ aha maka na utego anyị daba anyị asụgo nganga ọkwa onye edo nnọọ na nke anụwa nọ nke a ka anyị abụ emesịa anyị amalụ na onye a na igbo etetara ụra onye achịlụ ife ọchịlụ ife a na-akpọkwa uche niile egbochii na ndụfa wee ghara ya gha fue nwụrụ nkwụ kpọtịa ma ọ bụ gbalụ awantịlọ kpọtịa bịa nwee ndị na-etinye mkpu oge a adrọzi anyị enwezi mgbe ọtụtụ n'ime anyị bụ ndị fụ nọ n'ọchịchị eje ozi tụ nọrụ n'isi bụ ndị kwashi ọkọ egbupụrụ anyị ji anya kpụọ ọnwụ ọtụtụ ndị ụmụaka anyị nafa na-egwu egwu ọ nabazi onye teta maka agụụ agụrigi ya arụ abịa na ya wee were nọ n'elu enu na-agba wantịlọ abịa nọkwa mgbe afọ na-asị na anyị ga-abụ Biafra na anyị ga-ebu ndị ga-edozi obodo anyị ugwu ife niile hopu ụwa niile na-ana anya na Igbo ga-abụ obodo ga-achapụ ka e wee marụ na ndị isi ojii bụ ndị na-emefesiri ike mana ike agwụ na anyị uche anyị dị ya na ofufe a na-ayọ maazị Soludo bụ ka o megha ka Igbo nwa mmiri tọgbọ iko nye anyị mmiri ka ọ ghara ịbụzi onye ọbụla pụta ọgbapụ ewera hmm? weta ọchịchị nke lokal gọọmenti ka atụba ọ bụrụ nke ị na-eme kateka kọmiti ndị kateka ọ ga-abụ ọbata eso ya ego rie nke agago ti webatakwa ọchịchị nke lokal gọọmenti elu ebe afọ ka ọ bụrụ ebe a na-azụ ụmụaka Igbo ga na-achị ọchịchị ga na ndị ga-eso na-eje ozi obodo hmm. lekwa mba ụwa unu agbakọta na ya azụ maka ọtụtụ ndị Igbo na-ejelu Igbo ozi aghọtara na Igbo abasago basaa na mba ụwa niile oge ụfọdụ ife niile a na-eme a na-agba okirikiri agbasi okirikiri na Ọnịcha gbaa na Ọka gbaa na Enugwu gbaa na mana Igbo ebusago n'ụwa niile unu ga-apụta fụ Igbo ebefa nọ na mba ụwa niile wee jekwue ndị agbata obi anyị niile anyị na fa bi na agbata obi bụ nwanne onye ife anyị so n'afọ ife na-ayị anyị bụ na ọ nwụrụzi ndị anyị na fama gịnị na-agba izu bụ ndị agbata obi anyị na ụmụnne anyị nọ n'ofesi mmiri na ndị nọ na mgbago nke middle belt aba ọ bụrụ na igbo nọ agbụjegbu afọ izu ka anyị nafa nọ dị na mma ọkwọrọ ife a bụ na mmadụ na-arọpụtalụ mmadụ wee na-asị ya jere igbo ozi dịka maazị ọbasikwu ekpere ka anyị na-ekpe nke afọ akarịrị igbo igbo na-ekpe ekpere na-asụ ọfọ n'ala kama na-asụsị ya agbasikwa egwu ọ na-ana ntị akwa ka anyị na-ege anya na nke agha dị iche ee eh, maka na nke m dị iche ọ bụrụ oge niile ka ọ bụ ajọ afa mechapụ ọnya ka a na-asị soludo mechapụ igbo ifele ya bụ ndị transition committee uru dịkwa mm, <laughs> iri asatọ na ịnọ em tụba na anụ gbaba n'izu em uche bụ akpa mana unu pụta em igbo na-asị na dimkpa dịkwa akụ afọ ichelie ka afụkwa ichelie ife unu lụ ka ọ ghara ịbụ dịka mm, ejele ozi mm, nwa bekee ka ọ dị ka ejele izu Igbo na-ebido n'ebe ị na-ekwu ebe ọ bụ na ndị Anambra na Soludo ka iji wee tụpụrụ nya ka mbido ebe ahụ mgbe m mejibide ebe ahụ na ọbasi ekwuonye agụ nwekwuonye o nwere ụfọdụ ife anyị fụrụ dị mma na ife anyị fụrụ tọrọ udo mere na ịkpọkọba ndị ọsọ ị ga enyi ya ndụmọdụ nyere ya aka kwado etu ọ ga-esi wee hazi ịgụpụta na ụfọdụ imerime n'ime ha ọzọ wụrụ na 1952 tupu Naijiria si na na ha enwere ha ịchịwara onwe ha n'Enugu afọ Usman Altine onye si Sokoto nye awụ meyọ Enugu na 1952 a mere ndọrọ ndọrọ ebe ndị Igbo ka na ụba wee tinye ntụziaka ọ bụrụ onye si Sokoto bi Enugu obie enugu ma ka Enugu dị ya ka e ya n'aka o mekwa ọfụma mana ife nji wee kwuwe okwu a wee na-akpọta so mbido afa wụnikpọrụ ndị amasị na ndị ahụ si Anambra mana ha wụ ndị Igbo na-enye mhm. ya aka hazie ka a ga-esi wee chi Anambra o ji dị mkpa bụ na ọ dị mma ka ụdị omume a si n'isi wee gbadaluo na lokal gọọmenti ime obodo maka na ama m etu o si ewute na nnu na onwere ndị be anyị nna nna ha ma ọ bụ nna ha na onwe ha na-amụrụ ha na Legọs mhm. atoo na Legọs mhm. zụọ lụọ na Legos lụọ ọrụ na Legos nọrụcha n'isi kọmpụni dị iche iche mụọ ụmụ na Legos ụmụ ha mụziri Agụ akwụkwọ na Legos kwụọ ụgwọ ma private skuul ma nke pọblik eruzie mgbe a ga eje kọleji onye ọwụ pasị ọfụma kọlọship akpọwara akpọwa elu ebe aha si ya na ọ bụrụ indiji hmm. efe ojiro wee wụrụ indiji na afa nne na nna ya na-aza adịrọ ka nke ndị Yoruba mana a mụrụ ha na Legos atọ na Legos mana maka na nna nna nna ya bi n'ala Igbo eje ejee e ebe ọ bụ indijin ka o je nwee skọlaship ejezọrọ ọchịchị e ndị Legọs nwekwa nke ha mere ndị Igbo zọ zọta ụfọdụ ebe mana ife nji ekwu na oge eluo na anyị ga-ene anya si na onye biri obodo dị etu a biya ahụ one dị etu a mezuo ife dị etu a dịka ịkwụ ụgwọ taksị na ịkwụ ụgwọ ife niile onye ahụ eluo na n'iwu onye obodo ahụ maka na obie na ka ndị obodo ahụ ọ bụghara na uche ewe ọdịmma na onye apịtara aka ya ebi ife ọfụma o mhm. kwesịrị ka a gụnye ya n'onye obodo ekwesịrị ka e mhm. nwee akwụkwọ na-asị n'ebe ebe a ka ebe onye bi ka ndị Igbo si ekwu ka ọ na-awachi mhm. ọzọ bụrụ na onye agwọ tụrụ na onye agwọ na-atụ idide egwu ife anyị ji ekwe na o nwere ife mfụrụ na mkpakọba Toludo ọ dịka ife anyị fụrụ na mbụ afụrụ m akwụkwọ na-egosi ka ha ra bụ ndị akpọrọ mana ọ bụrụ sọsọ na-akpọrọ ha nọ na na-asịzi ụna awọrị na etu anyị esi wee menya bụ ife bịabanụ ọ dịka na-akpọ pati na Anambra steeti ya akwụ ụgwọ ee mmadụ ka nkụ eziokwu na-enwere ike asị m na nne anya na bọjetị Anambra steeti nọọ ife Anambra ga-emenwu mana ejiri akpata nwata atụfu abụọ mm-hmm. nje ọrịa covid egosi na anyị na oge ụfọdụ na anyị na-eme ihe na ọka ọ dị na mbụ ka ọ dị ugbu a ka ọ ga-adịgide ruo mgbe ebighị mana ọ bụrụ ka ọ ga-adịgide maka na anyị amalụ na gosi etu nje a si gosi na teknọlọji eme n'ife ka ọ dị mfe mm-hmm. na-enwere ike ime nzukọ a na akpọrọ mmadụ niile ihe isi na ofu ebe gafuo ego niile ahụ anyị anọnwu na fon ugbu a mụ na ndị mụ na ha na-akpa ụka na-akpa ụka anyị anọrọ n'ofu ime ụlọ mana onye ọbụla na na-anụ ife anyị na-ekwu hmm. na-esonye n'ife anyị na-akpa oge ruo na anyị ga-ebido gosiwa ụdị omume a ka ọ bụrụ ife a na-eṅomi ka anyị ghara ị na-emezi ka ọ dị na mbụ ka ọ dị ugbu a o nwere ụfọdụ ife kwesịrị ibido gbanwere iji wee gosi na nchegharị anyị eluwe n'ụlọ ya ka enebanye anya bụ ife anya nke a wụrụ nke mbụ mana ya n'ọzọ ka anyị gosi mgbanwe ka ọ ghara ịwụ ide ka ego anyị eji ma ọ bụ nkwado anyị eji wee menye bụ ife ọ ya karịa ife anyị eme mm-hmm. maka onwe ka ọ ya adị ọnwụ na ego m eji wee gbapụta moto ngolu ka moto enwere m ike isi ndị nwe moto debe ka m jide ego m ọ bụrụ na ife mmeji wee si nri ya na ife mmeji siri ndị mmadụ nri karịrị mmadụ one ya abịa ọ bara uru onye ọbịa wụrụ mmiri ka anyị nwere anyị anụọ maka ife achọrọ owu hmm. abịa ka a ife bara uru ọzọ bụrụ nke dịka ya na ọ masịrị m maka anyị nwe na ọtụtụ ndị bịalụ ije ozi na Anambra steeti ndị gọvanọ hmm. <laughs> bịachaa na ụfọdụ anyị na-asị ife a alụla akparị akpa ụfọdụ anyị na-asị kedu ife ha lụrụ mm-hmm. mana mma agwa gị Peter Obi na ụdị etu unu nwee ike ụfọdụ nwee ike iche na ọba ajọ mmadụ ma ọ bụ mmadụ ofu ife omelụ tọlụ nke bụ na ọ sịrị ndị Anambra na-ekwe usoro anyị ga-eji wee chịa ekwe ife ndị anyị tinyere aka anyị ga-emepụta ọ bụrụ naanị na omerie si nọ nke a ka mụnwa wepụta n'ọnọ chọlụ mm-hmm. ndị ama afa ha malụ mm-hmm. ife ha na-alụ si na-ekwe ife ebumnobi anyị bụ nọọ ka anyị mee ka ndị ogbenye tolụ ndị habitat dee ya ede gosi ya egosi kwuo deetu ụbọchị ọ eme ụfọdụ n'ime ha emela ha nye ị na-asị kedu ife Peter Obi merụ eziokwu ọ lụrụ ilo ka ndị ọzọ kedu ife batara o ji ilu ilo kedu ụlọ ilu ahụ bara ha kọwara anyị na ife eji wee lụọ nke dị n'ime ime obodo ọkacha nke jere ebe a na-ebupụta nri na ebe a na-akọ e, nri nwoke ife ha kọrọ wee nwee ike ilu na ezigbo afịa ebe ha ya eleta ya ego ma ebe ọ ya elu ndị ọ kwesịrị ilu aka aka mm-hmm. ilo wee dịrị ha larịị ọ dịrị ha mfe ịkwụ ụzọ Ọ ka ọ dị mma na ọ bụrụ na anyị na-eme ife anyị na-eme nkwada ka a na-asị nnekwuonu ife anyị ji eme ya mm-hmm. maka na ọdịnihu bụ ọdịnihu mana nke onye kpalụ na ọkọchị kọọ ya anya na udummiri mmiri. abịa mana ọ bịara mmiri erire naanị n'ala Igbo ọ dị mma ka anyị chọta ebe a ya nkọ ọkọchị ya tata hmm. maka echi hmm. maka echi agwụ agwụ ọ okwu m na nke ahụ nke ọzọ wụrụ, ife gbasatalụ etu anyị ga-esi wee mee ka anyị Igbo niile gaa n'iru dịka anyị na-akpa na mgbede maka a na-ekwu nke ndị Anambra ebe a na-adụ um, nwa nwere nna ọdụ ka nke nweghị nna na-amụta ife hmm. anyị na-asị na o nwere ebe ndị ọzọ na n'ala Igbo ife fọlọ afọ rinne ka ọ dị mma ee ka nke mere na Anambra haziela anyị ụzọ eziokwu na Anambra nọ na na mbido mana aka nwoke nyere iwu nwunye ma wee tụ onye si ife debe aka aka ka ọ yi isi ka anyị mụta ife na nya onye kwechi ekwe ndụ anyị dị anyị n'aka anyị na-eche na ọwụkwọ na ife enwerozi mmeta ịma Andrew tee na Andrew check out anyị masịrị ya check out mana ndị fọrụ check out ahụ ụkwa emechaa check in nka mmirido na-ejide ọrụ nwa nkịta hmm. etu anyị nọ n'ebe anyị check out ọ na awa anyị isi ife na-eme ebe anyị check go aut frọm ifụrọ na ọ fịara arụ ọ dị mma kịta na instead of ị na-akpa sọsọ ebe anyị na-eji nje ebe onye ọzọ dozi na ma anyị nwa ndị pụọ na-apụọ na ndị nọ n'ụlọ gbara izu nwere isi iji wee jụọ onwe anyị agafee ndị ọchịchị anyị a na-ahaziri ha ka ha ga-esi ga ka ka anyị nwa bụ ndị nwe obodo mm-hmm. ndị obodo bụ nke ha mm-hmm. ndị ọgwụ ọra akpụ ọra ha pụta kedu ka anyị mm-hmm. nwa ga-esi wee mee ka ife dịba mma maka ịrapịa n'aka ndị ọbụla Anambra steeti ndị toludo kpọrọ ka enye aka dozie maọbụ ọ bụrụ na-abịa maọbụ n'Imo ịrapịa n'aka ndị nọzi n'ọchịchị nọ APC ma ọ PDP ma ọ PGP ma AYZ ka ọ dozi n'aka na ọha nwa ọchịchị ka ha dozie ife a na-eme maka ọ bụ na agbagha onye were onye echi anyị nwara ebido kịta kwube na-ekwe ụdị ife anyị chọrọ ka o mee n'ọdịnihu na-ekwe ife ọ ga-eri m maka onye tinye ọnụ tinye okwu otinye ego ọ ga-eri gị apụtara n'iwu na ya ego na kedu ụdị ife ị ga-eme ka ọ dị mma ahụ wee bịa ka ka ị ga-esi wee kwado onye na-eme nke ọ na-eme maka ekwuchakwa o nwere onye si na-ekele ọrụ eke mụnwakwa kedu nke ị ketara <laughs> gbunu gbunu ị na-elekwa n'anya ihe ihe otu ihe m chọpụtara bụ na ihe a niile e na-ekwu ile anya mgbe anyị bidoro ikoro nkata niile akpara n'ikoro rukwee nkata a na-akpata ha niile wee otu ihe ka anyị na-ekwu ọdịmma ndị Igbo hmm. Ele ihe ga-eme ka Igbo werekwe ọnọdụ ruuru ha n'ụwa hmm. n'ihi na mụnwa anaghị ele ọnọdụ ruuru Igbo na Naijiria. anyị agafeela ihe n'ọnọdụ ruuru Igbo n'ụwa n'afọ gara aga enwere mgbe anyị tụlere nnọọ eh, eh, ahịara deklarashọn tọsawe tọsawe tọsawe tọsaa ya lee uche ndị derie mm-hmm. ebumnobi ndị derie mm. ihe mmụta na ihe edere ka anyị kwuchakwara na ya otu nwa amadi nọ na mahadum asị ihe a niile ka e were ihe wepụtakwa ahịra deklarashọn ahụ tinye ọnọ n'ụzọ ọ ga-enwe ike zuo ụwa niile onye chọrọ ya hmm. ya ga-agụọ ka ọ ghara awụzile ihe mmadụ gwara gị iwere ihe gị gụọ ịgụcha ya gị tụlee ya na mmụọ gị marazie ọrụ na ojii a ndị a jiri na 1968 na ọwụkwa ihe dịri Igbo taa na 2022 elee ihe m ga-enwe ike nye aka ka ebumnuche ha ka ọ wụrụzi ihe na-eme akwụkwọ ahụ apụtala dịka ishikwu ama m na ọtụtụ ndị na-aga na ịga na Igbo Heritage Institute jụọ ase enwere ike chọrọ gị otu ị ga-esi nweta nke gị mụọ na onwe m na ọtụtụ ndị na-atụnye ọnụ na nkata a na-akpa n'ikoro wụkwa ndị mma bi e, na Amerịka ebe a ebe ọ dị mfe aga m ewere akwụkwọ a zigara ọtụtụ n'ime ụlọ ihe m na-ayọ ịgụcha ya agala tụfuo ya nke mbụ gaa na eh, eh, ikoro na Fesbuk gaa gwa uche gị n'ihe ị gụtara nke abụọ kpọdala enyi gị nwanne gị agbata obi gị onye ọbụla ya agụchala m akwụkwọ a gụdala ka anyị e bido kele kpawa maka ha niile otu ihe ahụ anyị ka na-ekwu otu bụla isi tụlee ọkwa ele otu e ga-esi mee ka ọ dịrị Igbo mma hmm. ọ masịrị m etu isi wee lụtụ maka na nkata niile anyị na-akpa ọdịnalụ ọdịnalụ dị n'izu Igbo gba na ndị niile anyị na gbakọ mgbakọ na Biafra wee na-asị kedu ụdị obodo anyị ga-enwekwa ya bụ ka anyị napụta onwe anyị n'aka ife ndị ọcha pịtọkọsịrị na anyị gatọkọchasịa chụna eh, ife ekpokwara ya bụ prịnsịpụl ya bụ ife eji bụrụ ọkọlọtọ ebe efili isi ebe a gbadoro ụkwụ etu anyị ga-esi dị ya ka ngụalụ unu ofu ife edelụ na ya and nke a bụ one of the principle ọ si the new Biafra social order places a high premium on patriotism love and devotion to the fatherland every true Biafra must love Biafra must have faith in Biafra and its people now ebe ọ bụla a na-ekwu Biafra tinye ya n'Igbo tinye ya tinye obodo tinye ụmụnna gị ịghọtago he must find his salvation and he must be prepared to work for and to stand up for and if necessary die for Biafra o wee sị all Biafrans award, brothers and sisters bound together by ties of geography ọsị every true Biafran must know and demand his civil right ọ ya bụ ife anyị na akpọ maka ya taa civil right eh, bụ ife gbasara na ị nwere ikike dịka onye Igbo na ana Igbo ịtụ vootu onweruru pọt ara egote egote ọ bịa nwere ịnapụ ya anapụghị ya ọ onyinye Chineke nyere gị ọ ife bụ nke gị isi mba na ọnụ a na-elu m n'okwu nke ebe a ka ọnụ dị ọnụ etu aba mba ya bụ ọ ya bụ mgbe anyị ga-abụ aịfụ ka mmadụ weta pụtala gị hmm, naira iwere wee lee akara aka lee ike Chineke nyere wee welụ ana nna gị wee gbanwee ka ị wee si na ị na-eme ya na ị na-amonetaizi ya ụfọdụ si nke onye likobu nke onye biri n'ike na onye abaa dị olibezie na ya ya nweta ka ya ligodo nke ya fọrọ anya ị na-eli ọtụtụ ife onye afọ unu ị na-ewepụ ịrapụ ka ọ baa mana ọ bụrụ onye nwee ike ikpoko obodo a na nna ka ọ na-agbatọsị na-azọtọsị na-agba egwu ụfọdụ fa baa mamịrị na-enu ini nna nna ifa bụ ndị tara afụfụ ụfọdụ n'imefa gbalụ bekee mgba dị iche ụfọdụ n'imefa nwụrụ na ọga e, sọsọ ka e wee kwado ugwu Igbo ehe mana ọha civic na ihe ama ife gbasara obodo tinye uchu tinye anya he must recognize the rights of other Biafrans and be prepared to defend it ịghọtago ehe ọsị in the new social order sovereignty and power belong to the people those who exercise power do so on behalf of the people those who govern must not trivial, uh, eh, tyrannize over the people. They carry a sacred trust of the people and must use their authority strictly in accordance with the will of the people. The true test of success in public life is that the people who are the real masters are contented and happy. The rulers must satisfy the people at all times. But it is no use saying that power belongs to the people unless we are prepared to make it work in practice. Even in the old political days, the oppressors of the people were among those who shouted loudest that power belonged to the people. This revolution will constantly and honestly honestly seek methods to make this concept a fact rather than a, a pious fiction. It says, arising out of the belief that power belongs to the people is the principle of public accountability. Those who exercise power are accountable to the people for the way they use that power. The people retain the right to renew or terminate their mandate. Every individual servant of the people, whether in the legislature, civil service, judiciary, the police, the armed forces, in business in, an, in any other works of life is accountable at all times for his work or work of those under his charge. Where therefore a ministry or department runs inefficiently or improperly, its head must accept personal responsibility for such a situation and depending on the gravity of the failure must resign or be removed. and where he is proved to have misused his position or trust to enrich himself, the principle of public accountability requires that he be punished severely and his ill-gotten gains taken from him. Unafulia. The task of a leader, those who aspire to lead must bear in mind the fact that they are servants and as such cannot, eh, cannot ever be greater than the people, their masters. Every leader in this revolution is the embodiment of the ideals of the revolution. Part of his his role as a leader is to keep the revolutionary spirit alive, be a friend of the people, and protector. He should have right judgment before the people. Ọ ife a na-ekwu ọ dị ebe a ọ bụrụ na ife anyị a gbara ndị ọcha akụziriola anyị ya ọ ife anyị ji bụrụ Igbo ọ ife anyị ji bụrụ ndị na-egbo mkpa ọ ka anyị ji bụrụ ndị bụ mgbe ndị ọcha bịa be anyị afụrọ unu ikpe na-atụ ndị mmadụ nga enwere unu nga babịa na ala Igbo afụrọ ndị amị ka a na-akwụgharị mana udo dị ọganiru dị hmm? onye egbebelụ ugobelụ onye ọbụla na ibie onwere onye ya na ibie na-ese onye si esegodu edozie ebe ejekọ ka anyị chi gaa nọ n'ụlọ Igbo na-eme ka ife a na-akpọla Igbo mana jee weta akwụkwọ jee ya amazi nka ife na ntị atụrụ atụ o nwere ife dịka ya nke bụ izizi igbo ndị ndị ọdịda anyanwụ ndị ọwụwa anyanwụ ka ara wee nọrụ na projekti afọ akpọrọ Biafra na 1967 to 1970 etu a ka esi wee gbaa izu ka anyị depụta kene ife anyị na-eche n'uche ụdị obodo anyị chọrọ maka ọ bụrụ ọgwụ ife ozi a na-ekwukwọ bụ ndị otu Soludo ndị 84 memba transition Election Committee ọ bụrụ ka eje ṅobibe ndị ọcha hmm. ọ ka ebido wee n'anya n'ime ime uche ugbo wee bọpụta ife anyị ji bụrụ Igbo bupụta ya wee weli ya wee dozibe anyị maka na <laughs> mmiri dị na mba na-eghele mba nri nkụrụ dị na mba na-eghele mba nni, mana ndị, deliva onwe nke dịbe anyị dị mma anyị chọta ya anyị tinye ihe weli ya nsogbu okweme maka na ndị be anyị oge ụfọdụ aghara aghọtasị ife ndị ọcha na-eme etu eme ya maka aghụghọ dịsị na ụfọdụ n'ime ya a ga-abụ dịka esi otu ikwu na akwụkwọ afụ ụfọdụ n'ime ga-apụtasị o oh, pawa na ọkwa ndị mmadụ ike n'ọkwa obodo ọkwa ọha aka mana mgbe nyanwa batazi ya omebezi madụkwo ndị anyị bụ Hmm? o wee <laughs> na a na-enwerukwa obodo enwe etibe ọ bụrụ oti mkpu ịnatazia kristi nkịta ịbatazi owere post ya masa ebe niile a na-emezi ya ino honorable ochie chief ochie star ochie ikwu ya honorary ọ na-agazi onye ọgbalụ mmiri a na-ekene ya si ahụ oh, wee gbaa anyị mmiri ọ gafekwa ọka na ifukwali ọlụ ụzọ owere ụgbọelu na-adazi ọ dazi ya e na-ekene si na ife oifu ka o si wee kuni na nwoke abarụgo nnọọ ọ na-abarụ na ego gị na-etuye ọkọ bụrụkwa ji ka ọkọ bụrụkwa ede ka ọkọ ọbịa bụrụ faktrị ka ọ lụ ọbụrụkwa afịa ka ọ kpọba kama na ọba n'ọtụtụkọrọ ibe niile bụ n'obodo debe n'akụkụ a na-etuye na na kamgbe o ji bọ wee lụọ nnọọ 1234 benna ya ọgwụgwọ ọnwa akwụrụ ya ka o jiri ka ego ori ọ nakọta igbo gekere ntị nene anya ụtụtụ n'ime ndị chili igbo gboo ndị zuru ori ndị gbala ndị bụ anwa aka ekwu ịma n'onwe nwee ebe ụmụfa na ezinụlọ fa jukedes ọnọdụfa ịma na na alụ a na-eme ebe afọ ka ezigbo ife iwe duo onwe gị ọgwụkwụkọra gbasị na ha akpụdebe maka na oge anyị na-akụzi kwarapụ mana ife ikwuru ude mma ka mm, anyị ga enye ntị maka na ife ịlụtụrụ aka maka n'ụwa bụ ofu nje onye nụcha onye zụcha nke ọ na ndị nọrọ anọ anọrọzie dịka ndị Igbo si ikwe n'okwukwe Igbo tupu anyị achọta Jizọs Kraịst ọ na-awụ onye nwụọ ojekwube ndị ndị ndị nze ibe anyị na ekwe anya na-echeta maka ndị bu anyị ụzọ na-ajụ ka onye nọ ga-esi wee tonye ha oge ụfọdụ asị na na-abịa ụwa emechakwa asị na onye ahụ abịa ọzọ mana ndị na ya tupu asị Naijiria chịrị onwe ha n'ụzọ dị iche iche enwelụ West nigeria Development Plan nwee um, Eastern Development mm, Corporation nwee nke ndị ugwu ọkwanye awụ ịneanya n'ego ochie ifu piramid eji wee debe m um, granọt si na ugwu Hausa Ifu. bụ nke 10 kobo nwelụ pam ma nke 1 kobo nwelụ nkwụ ịfụ ma onye na-eji ite nkwụ ife ndị ahụ niile ewu ife sitere n'ife ebu n'obi mgbe ahụ na ife emelụ edetula edetu tupu asị Naijiria nwere nwa actually nke a na-akpọ kedụ na be anyị edetukwala edetu penjichi ịkpụrụtụ nke ahụ aka ahụ na oge ụfọdụ anyị kwuo na ebe ndị Igbo lụrụ alụ maka maka um, ahịara deklarashọn nke a wee ikwupụta ife dị anyị n'obi etu isi chi chi onwe anyị mana ọ azọta na-azọwa ute mgbe aha ana ka a na-azọ mgbe anyị che na anyị nwe ana anyị na-atụ ute ọ the Nigerian Development Corporation from the 40s all the way to mgbe a nụrụ ọgụ maka ifeanyị funahụrụ anyị n'ọgụ ka nkụ ọnya ka eji wee lụọ agrikọlchọral developmenti niile a na-awa ma akpọ afasi chetakwala etu emaya ọkpara si hazi mhm. ma ọ bụ etu esi wee dozie ilo ụfọdụ gara efu mgbe ụfọdụ ma ọ bụ ebe simenti dị ụfọdụ ife emegasịrị ntọala ya bụ ife aka na eru urie tata bụ mgbe ahụ ọ dị mma na mhm. anyị azọta na ife gbasatalụ etu anyị si achịkwawa onwe anyị mana ọkụkọ na-akpa nri anyị ufe ya ka a na-azọ ana anya na-ajụ onwe anyị kedu ife anyị na-azọtala hmm? ka ọ ga-awụ ka uche dị anyị ma ọ bụrụ ịzọta ana ka ọ gwụrụ na anyị zọta ana tupu anyị edina na anyị atụ ute ahụ ka ọra <laughs> maazị ọbasi ihe emechiri anyị okwu ewe anyị akpala na ya kpala nkata ka esi akpa hmm, a sị onye nwere ntị ya nụ ayịyọ anyị na-ayọ mgbe ọbụla anyị pụtakwara ebe a wụ oge nwa na-ege ntị anyị achọghị ka ị bịa lelee ụdị e, shet oke yi ma ọ mara mma ma ọ jọrọ njọ ma ka a na-ayọ chenji ele glaasị awee ha iji bi ebe a anyị anaghị abịakwa n'ebe a ka anyị gosi na anyị wụ ọkachamara maka anyị kwere na e, enweghị onye onye na nke onye na nke enweghị onye ma ihe niile mhm, ihe anyị na-abịa ebe a ka ị mara ma anyị ga-emetụ gị aka n'obi ka ị wepụta onwe gị toro gara Igbo oji n'ihi na ihe anyị na-emekwa n'ebe a n'uche m ọ Igbo ka anyị na-agara oji anyị na-ayọ Igbo ka anyị niile tete n'ụra ka anyị niile bịa ka ebutuo enyi ya ka ọ bara mmadụ niile uru ya ihe niile a kpara n'abalị a onye nụrụ ya chebara ya ejide ọ gị jie ya oji gwa anyị na-iso ghọta na ihe a ndị na-ejikwa oji anyị na-ekele ụnụ maka ama m enwekwara ndị na-atụnye nnọọ ọnụ oge niile ma ngịnwa ele anya ị na-ege ntị enwebeghị kwuo obedlesi anyị na hmm, amakwa m ebe unu na-aga nsogbu adịghị enwe ihe na-amasịghị gị gwa anyị anyị nwere ike tụlee ya hụ na eziokwu anyị pụtakwa anyị ga-ekwukwe nna lekwe onye dị otu a dọkọrọ anyị aka na ntị anyị atụlele ihe ikwuru kwuru dị mma anyị ga-akwụsị ime ihe a ọ anyị ga-ebido mewe ihe a maka ọya awụ na ọganihu ode ọya wụkwa na izu a na-agba anụ onye tụnye ibe ya atụnye ya bara uru ya bara Igbo uru ndị nga ndewo ụlọ nwa mma ejizie aha m onwe m bụ oke ụkọchukwu na ndị mụ na ha nọ dịka maazị Kenayo Odelga hmm, Igbo mma mmanụ na maazị Ejikeme Ọbasi e, kachifonu ọ ndewonu na-asịzi ụnụ ụbọchị nta kaichọ